igbo ndị ọma ekene m unu nara ọfụma eji m aka n'ụlọ arụ tete n'udo n'ihe onyonyo nke taa anyị ga-eneba anya n'ihe a na-akpọ akpaalaokwu okwu okwu idiom n'okwu bekee akpaalaokwu okwu dị iche n'ilu ilu wụ proverb nya ka anyị bido maka na akpaala okwu nkeji okwu Igbo ji achọ okwu Igbo mma asụsụ Igbo mma ya na ị ga enye akpaala okwu nyekwa nkọwa ya ka ndị na ama ya wee mata maka na ọ na-atọ ụtọ ma ejiri ya wee na-ekwu okwu Igbo nke mbụ anyị ga-ebido mmadụ si gị m ga-egosi gị ihe ọkụ ji ntị oke eme ọ pụtara na na ọ ga-abụkwụrụ gị ga gosi gị ebe ndị oke na-ere ọkụ mba ihe ọ pụtara bụ na ọ ga-emechicha gị ihe ele anya gị na ya na-azọ ihe ya sọkwa gị m ga-egosi gị ihe ọkụ ji ntị oke eme isi akpala okwu ọzọ bụ inwe ile mgbada inwe ile mgbada pụtara onye na-anaghị ezotenwu ihe nzuzo a kọrọ ya onye na-ekwu chọọ chọọ chọọ onye na-ekwu oke okwu tutu ị na-akọchara ya ihe akọrọ ị ga-asịkwa ya achọkwa m ka nkechi nụ ihe a na-agwa gị bifo ị na-emechi anya emepe ụwa niile anụzụ n'ihe ahụ ọ ya sị nkechi nwere ire mgbada ọ naghị ezotenwu ihe nzuzo edotenwu ihe nzuzo a kọrọ ya ọzọkwa dịka ibe ya wụ isi ọ ire na mmadụ lara ire ọ ire dịka iji maatụ kịta na o nwere onye mere ihe na-adịghị mma na-achọ a na achọ onye ha achọ n'obodo ndị ọrụ nchekwa na-achọ onye ahụ a nwere ike abịa n'ogbe a na-ajụ maka onye ahụ mmadụ pụtasị afụrụ m onye ahụ ebe dị ụta mgbe dị otu a ya na-akpọ ahụ ịra ire onye ahụ agba na ya na-akpọ ya ịra ire ọzọkwa wụ mmadụ si na nwa okorobịa kpatara ọnụ ụgụ ee okechukwu okechukwu kpatara ọnụ ụgụ ịkpata ọnụ ụgụ pụtara ụna na ọ nụtara nwaanyị mara mma ịma ọnụ ụgụ na-asa asara ọ na-ama mma n'anya ọ kpatara ọnụọgụ ya wee wụrụ ya ọzọkwa wụ mmadụ si gị na ewu ata m ihu n'isi nna m na-ekwukarị ihe ahụ mgbe ọ dị ndụ ewu ata m ihu n'isi na ihe ihe arịrị eme na ya ihe arịrị onye na-ekwesịghị ịgwa ya okwu ma ọ bụ ịkparị ya akparịa na ya ewu ata m ihu n'isi ịmana ọ bụrụ na na ewu ga-abịa idosi isi gị ewu atara gị n'isi mba ya a ihe ọ pụtara ọzọkwa dịka ibe ya wụ isi na mmadụ anyụọ na nsị n'ụlọ ụka mmadụ anyụọ na nsị n'ụlọ ụka pụtara onye ahụ emee n'ihe na-adịghị mma o mekanyena ọ bụrụ ime n'ihe na-adịghị mma onye ahụ emeele ema m ka anya ọsọ ọsọ m ga-esi wee kọwa ya ọzọkwa wụ iti mmadụ aka n'obi iti mmadụ aka n'obi ọ pụtara na ị ga-afụ aka ọkpọ nnọọ nye nye onye ahụ n'obi mba iti mmadụ aka n'obi wụ ịnabata igosi mmasị n'ihe onye ahụ mere gị maọbụ ihe onye ahụ mere ọha obodo dịka iji maatụ kịta nwa abalị onye na-eche bọọlụ egwuregwu dị naijiria ụnụ hụrụ otu o si gbaa mbọ mgbe ha na-agba asọmpi egwuregwu CAF e, mgbe naijiria na ndị South afrịka gbara bụ o otu o si gbaa nnọọ mbọ iji fụ na na ndị South afrịka emerighị naijiria ma iche bọọlụ na ime gịnị ihe ndị ahụ niile o mere iji tinye ya aka n'obi gosi ya na ihe o mere na na ọ dị mma na ọ masịrị ndị Naijiria ofu onye nwere ike pụta pụtasị na ọ na-enye nwa abalị 20 million iji wee gịnị tie ya aka n'obi iji wee gosi ya na ihe o mere na ọ masịrị obodo Naijiria akpaala okwu ọzọ wụ isi ọnya ya mara nkapị ọ ọnya m mara nkapị ịma nkapị wụ anụ pere mpe ọ̀wụghị anụ gbara abụba ọwụhụ m̀gbada uze màọ̀wụ̀ nchi ya ọnya mụ mara nkapị pụtara na ihe m tụrụ anya ya abụghị ihe m hụrụ eleghị anya o nwere ahịa m zụrụ ọ̀mụ̀rụ̀ nwa m nere anya na m ga enweta n'ahịa ahụ abụrụ abụrọzi ihe m nwetara esi ọnya m mara nkapị ya wụrụ ya ọzọkwa dịka ibe ya wụ isi na mmadụ na-eme ihe ntụtụ ọ bụrụ na ọ na-aga na-atụtụ komkom na ọ wụ onye ara mba ọ pụtara na na onye ahụ na-ezu ohi ọ na-ewere ihe na-abụghị nke ya e nwekwara ike sịkwa na onye ahụ na-eme aka abụọ ha abụọ pụtara ofu ihe ọ na-eme ntụtụ ọ na-eme aka abụọ ọ pụtara na onye ahụ na-ezu ohi ọzọkwa bụ mmadụ nwee ike sị ego ka m gbọtọrọ isi ị nwere ike a na-ekwu okwu ị chọrọ igo ihe a ị chọrọ inwe ihe ndị ị chọgasịrị igo dịkwanụ mkpa na ị ego ikwuchazị ekwesịkwara e m igo nke ekwesịrị m igo nke kama ego ka m gbọtụwara isi <laughs> ọ pụtara na na agbara mgbọ ya ga-atụ ego mba ya ọ pụtara ọ na ego ji ọrụ ego ji okwu enweghị m ego ọ na m nwere ego ekwuchanye na ego ka m gbọtụwara isi ya wụ ka ị na-anụ ihe ndị a enwere m anya na ị na-ahụta ụtọ dị n'iji akpaala okwu were ekwu okwu ya ka m ji wee na-eji ihe ọmaatụ dị otu a wee na-akọwagasị ya ya ebe a ka anyị ga-edebe ya na nke mbọsị taa anyị na-ayọkwa unu ka unu nyere anyị aka soro na anyị ka anyị na-akwalite asụsụ Igbo a sị na anụ kọọ mamịrị ọnụ ya agwụ ụfụfụ. Soro na anyị! Ana m ekene ndị sorogoro anyị, na-ekene nwaada Obianuju onye nke sonyere anyị na mba UK.